Ịkpa oke agwa ọ na-akara ụmụ nwanyị ndị isi ojii dị ọcha mfe n'ọrụ ihe nkiri? Abalị iri nke ọnwa Juun, afọ puku abụọ na na iri asatọ?